nwanne m achala ime n'ụwa mgbede ka mma na ọ na-ebido naanị wee ribe enu n'ụwa mgbede ka mma oh, oh, oh, ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ọdọ nwa pịchaba nwa apịchakata ya ọdọba ọdọ akwa ọdọkata dị ile ije osi otu afọ ụwa jebe ozi ibu n'obido na anịwa nwanne m weli nwayọ n'ụwa mgbede ka mma na ọ na-ebido na n'ịwalibenu kama nni ga-edupụta m ụwa agụụ abịa ga-eduna m chimekwenna chimekwenna ka agụụ bịa ga-eduna m kami agụụ dupụta m ụwa ma nni bịa ga ahịa gba ka m gwa ụmụnne m ka mgba nkwụ maka na ngwọ na-agba ka iji ụmụ oke ịkwanyere mmadụ na mbọsi okenye oke chukwu ebugo nka bụrụ okenye okenye adị uru ajẹ́fọ́ agádìí mo kẹ́ nà ní. òwà ń bẹ̀rẹ̀ ká mọ́ òwà ń bẹ̀rẹ̀ ká mọ́. ẹ̀wọ̀n tẹ́sí àní àtúnjẹ ayọ̀ òwà ń bẹ̀rẹ̀ ká mọ́. àtúnjẹ ayọ̀ òwà ń bẹ̀rẹ̀ ká mọ́. ètùjẹ yọ kó àgbájá ayọ̀ òwà ń bẹ̀rẹ̀ ká mọ́. nígbà kó súnmù wà yín lẹ̀ bà kó wò tó yẹ bà kó mọ́tà ní kó súnmù lọ́ ọ̀tà dúró ma wẹ́n náà tsọ́ dìgì wẹ́n wẹ́n náà tsọ́ wọ́n kà yọ̀ wọ́n go kedule di gbẹrẹ yìí kana yọ lọkutu mu aka bọ wàlú mu kirikiri n'o mu ika ni nẹ mu n'o mu ika na nu ti di anya ta tẹlẹ ka mu ma ti di bolo ma tẹlẹ ti ti na ika na yọ ni su na yọ na mu ni ya o de mu na aka nugo onyinye chineke ga elu mu na aka kakwa nju nju nju ebe kwuo ndụ karịa nke ndị a.

maka na anyị si ka anyị ya ka ope mpe n'ihi covid-19 dị kịta hmm? anyị achọghị ka kraụd juo ebe a maka na covid-19 na-asọ ndị okenye asọ achọghị ka a na-aga ha nso onwe ndị zitere ozi onwe ndị ọ na-anụ ọkụ n'obi ka ha nọ n'ebe a taa etiti anyị ndị onye si Anambra wee bịa naanị ka a ya m na a bịa n'ihe ịbụ ụlọ anyị n'obi maka na ịbịa n'ime ogbe anyị otu a ịra karịa hmm? mana obere onyinye a anyị ji chọrọ inye gị kịta bụ dịka isi go ya n'egwu si ji gị mma na ndụ ka anyị wekụkwa gị n'ụwa mgbede a ịgụrụ n'egwu na ọka mma maka na okenye anyị bụ anyị chọ ka anyị niile ruo okenye ahụ anyị chọ ka anyị ruo ya naijiria ma ndị n'ebe niile wee si biko na ọ na-anụghị okwu n'oge mana ebe ọ dị kwamkwam kwam ka anyị si wee mee ya na ka enyegodo gị nka hmm? chineke dobekwa anyị ndụ nke kakwa nke a bịa ọzọ hmm? ya bụ n'ọnya maka anyị na-enye gị ya na obele ụkọrọ nri a dị ebe a ejizi elu nke a ga-enyefe gị n'aka wee gotekwa ihe a ga-eji wee na-esi ya wee na-enedogo anya naanị ha anyị ka a na-enedogo anya kịta hmm? ọ gị ma ịhụkwa ka anyị si wee bịa Eh, anyị na-asị na eh, ihe anyị chọrọ ka ada dị na-adị anyị na-enwe obi aṅụrị na hmm? anyị niile bụ ụmụ ya ihe o mere ee eh, dị anyị mma n'obi ọ ihe anyị ji wee bịa lụta biko n'afọ ndị a niile n'ebe a na ndị na kwa ebe a na-enweghị ike ịbịawa ebe a ma ndị na-enweghị ike isoro ya maka covid-19 ihe dị ebe a bụ 200,000 naira so anyị na-achị anyị nata anyị obere ya na ụmụ ihe ha anyị si ka ebe asị jaa dị mma na ndụ dịka ikpere ma chineke edosa gị gị na okwu nke karịa nke nọ na agụgacha elu na-eto ụwa mgbede ka mma agụgide wee elu n'ili ụwa mgbede ka mma agba agụgide elu lue na nna ụwa mgbede ka mma si na nna wee bulue na nnarị si na nnarị gulue na akwụkwọ ụwa mgbede ka mma sinapo uganani akwụsịa wee gaba na njari afọ ibu na ebido na nnubiri ọbụa oh, ụwa mgbede ka mma